Isaiah Chukwu dị 35 years enwere onye ya na ya na-ayị a na-akpọ Joy Joy enunwa dị 25 years ha na-abụ wee na-ayị for two years now Isaiah Chukwu na Joy enyi nwanyị bụ ndị Ebonyi steeti Isaiah na-azụkwanụ afịa na ladikpo o wee bụ na ha na bi n'Oshodi na Lagos steeti wee rue otu ụbọchị Aịzaya wee rapụ Lagos wee jebe berial n'Abraka Delta steeti o jebezie ya bụ berial wee rue ebe ahụ emesịa berial osi ebe a jebekwe na be ha na Ebonyi steeti ka o ruziri na be ha na Ebonyi steeti o ruo 11 nke abalị ọkpọọ enyi ya nwaanyị bụ Joy na fonu ọ kpọsie ya na nke 11 o'clock afọ orukwe ebe 11:45 nke abalị afọ ọ kpọghachikwe ya bụ Joy ọzọ Joy azaghị ya kọl ọ kpọọ ya up to 10 times mana azaghị kọl emesizi ọkpọkwa ọzọ nwoke wee pikizie ya bụ kọl ọnụzie onu nwoke ka nwoke ahụ na-asị ya na ya hapụrụ ya nwunye ya aka na Joy bụ nwunye ya ka ọ bụ ọ dịzịa sọpraịzị kedụzi ka o si wee kpọọ Joy na fon o wee bụrụ nwoke epikiri ya bụ kọl dọọ ka ya bụ Joy ebidogo ichit on him ebe ọnụnwa ka iwe sizi wee gbazie Aịzaya Chukwu Aịzaya wee were iwe ahụ wee nataba from Ebonyi steeti to Lagos steeti on mọnde ka ọ na o wee fụzie Joy iwe ahụ wee ka na-ewu ya ihe o meziri bụ ọ dị joy kedu ka m si kpọọ gị na fon ọ bụrụ nwoke pikiri ya kọl ihe o mere bụ o mere mma wee sugbuo joy onenụnwa ka joy si wee bụrụ onye nwụrụ anwụ ya sugbuzie joy wee na-echezi kedụzi ka ọ ga-esi wee mezi ozu joy o wee bukọrọ ozu joy kechie ya ụkwụ kechie ya aka wee were ya sụnye n'ime bọket ọ sụnyezie ozu nụnwa n'ime bọket wee weta akpa saakị welu bọket ahụ o ji wee tinye ya bụ ozu dọnye n'ime akpa saakị o ruzie n'ụtụzị ebe 4am o buruzie ozu ahụ n'ime akpa saakị ahụ ka o jezie je tụfuo ya ndị muslim na-ejezi ekpere ọnụ ụtụ wee sịbazie ya nwoke gịnị ka ibu ife a ha wee jụbazie emepezie akpa ọ bụ na ọ bụ ozu joy ewee tibezie ya ihe kpọzie ndị plis ndị plis abịazie jụbazie ya bụ aịzaya kedụzi ihe merụ jọị ji wee bụrụ onye nwụrụ anwụ o wee kọbazie ihe enụnwa a na-agbakwa aka ebe na-asị na ha na-abọ na-ebi n'udo na ọ na-agbagwejuzi anya ife buteziri na ya bụ aịzaya sugbuziri jọị asugbu nwanyị na ọ this while ha na-abọ before two years na ha na-ebi n'udo fụ onwe ha n'anya na ha anụnụbeghị ọgụ ha akọnụbeghị ọnụ ndị mmadụ na-asị na ha na jọị nọlụ ya bụ aịzaya nata ihe Joy ya agwa ha bụ my darling is back let me go and meet him o jebe ozugbo ya na isaiah anọrọ ọba nkata so na ọ na-agbagwoju ha anya ihe meziri isaiah jizi wee sugbuzie Joy asugbu nke ọzọ wee bụrụ na ndị be Joy na-asị ee na ya na Joy ebigo for two years mana enwebeghị ihe ọbụla o mere n'isi Joy enwere otu onye ọzọ na-agba akaebe na-asị na enwere oge Joy bịa sị ya na ike relationship ahụ agwụgokwenye ya na ọ ọzi ya bụ relationship onye ahụ wee nyebe Joy ndụmọdụ Joy wee mesịa kwesị oke na ọya eche maka ya ka ọ marụ ma ọka ya kontinu na the relationship ebe ahụ ka ọ ka na-echezi ma ọka ya kontinu na the relationship o wee bụzie na Joy bụzi onye nke egbuziri egbu okwu ununwa dịzi n'aka ndị polisi kịta dịka ya bụ Isaiah nọkwazi n'aka ndị polisi a na-ekpenụ na-emekwa investigeshọn ka amalụ ife butelu Aịzaya ji wee gbuo Joy ọ bụrụ na ị nọ na relationship gụnwa na onwe gị nọ na ya gụnwa bụ onye yi shu mara ebe ọ nọ were afụ gị ụfụ ejina je gebe ihe ndị mmadụ nwere ike ịgwa gị ị wee jezie ka ime consideration n'ime konsida konsida afọ ị wee bụrụ onye ebeziri isi ma ọ bụ inwezie ike si ebe a wee bụrụ onye nwụrụ anwụ ọ bụ na ya bụ relationship adịghọzi ka o si bụ wee dị na mbụ na ya bụ relationship na-agbakasịzi gị ahụ si na ya wee pụọ n'oge tupu ebunata gị n'ozu